welcome back to my channel let us look into the different colors we have in Ibo language hmm? let us know their names in Ibo colors remember some call it agwa in Ibo, while some other dialects in Ibo call it agba agba and agwa they are just the same thing it means color hmm? Igbo is we call it awa. Hmm? It means color. Let's start. Number one color is ocha. Ocha. Ocha means white. Ocha, white. Oji, black. Oji, black. Oji, black mmemme red mmemme red ọbara ọbara red ọbara ọbara red remember mmemme or ọbara ọbara is just the same thing it means red ntụ ntụ grey ntụ ntụ grey anụnụ anụnụ blue anụnụ anụnụ blue anụnụ anụnụ blue ire ire pink ire ire pink ire ire pink odo odo purple odo odo purple edo edo yellow edo edo yellow remember odo odo is purple edo edo is yellow hmm? pawpaw pawpaw orange pawpaw pawpaw orange aja aja brown aja aja brown nchara nchara orange nchara nchara orange ndụ ndụ green ndụ ndụ green akwụkwọ ndụ akwụkwọ ndụ green akwụkwọ ndụ akwụkwọ ndụ green ọlaedo gold ọlaedo gold ọlaọcha silva ọlaọcha silva bye like and share our videos hmm? recite the one that you have taught bye ka emesienụ ndị nke m